Maazị bụ okorobịa, Maazị is a youth or Maazị is a young man. Maazị bụ okorobịa, Maazị is a youth or Maazị is a young man.